ebelebe ebelebe Igbo pipo we be number one ebelebe ebelebe Igbo people we be number one ebelebe ebelebe Igbo people we be number one ebelebe ebelebe O four two seven number one. Wisest people I never see. Hear me say I never see. Beautiful people I never see. Oh my God, I never see. For business, we carry first son. Who know they carry last story? For education, we carry first son. Who know they carry last story? For hard working, we carry first son. Who know they carry last story? All over the country, we did it right now. Now we dey rule all over. Wonderful people I never never see. Oh lo lo lo, oh lo lo lo. Wonderful people I never never see. Ndị Igbo anyị bụ nọmba wan. Ụmụnna anyị bụ nọmba wan. Ebelebe, ebelebe. Igbo people we be number one. Ebelebe, ebelebe. Igbo people we be number one. Ebelebe. ebelebe igbo pipo we be number one ebelebe ebelebe ụfọdụ se unu number one igbo e. enugu igbo e. imo steeti igbo e. anambra igbo e. fine over o. Oya kwente. The ni where you dey. Oya kwente. The nkọ o. Oya kwente. Oya kuba na si praise oh. Oya Eyi maka Emeka ọfọ. Oya kwente. Oya kwe. egwu nwa dọla Tony Ezenna Dino nwanne m Flavour n'abalị a Tubi Michael Ebelebe Ebelebe Iwo people Ibi nọmba 1 Ebelebe Ebelebe Igbo people, we be number one. Ebelebe, ebelebe, ụfọdụ si unu number one. Biko biko onye ọbụla na-atụ afịa, biko eweli iwe o. Unu nta bụ nọmba one. It's model mix. Model mix.